AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị na-asị ka onye nwe m mere gị amara na-edu gị n'ụzọ gị niile anyị abịala ịtụgharị uche n'okwu nke ezinụlọ nke ụbọchị taa isiokwu anyị na-asị ihe nlụpụta nke echiche ọjọọ ihe nlụpụta nke echiche ọjọọ anyị emewo ka amata n'ụbọchị gara aga sị na echiche ọjọọ apụghị ịlụpụta ihe ọma ọbụla kama ọ na-enwe nhuku agwa anyị na ihe ọbụla nke anyị na-eme echiche ọjọọ na-enwe nhuku dị ike nye anyị anyị na-atụgharị uche na ihe gbasara akparamagwa anyị ọnọdụ nke anyị pụrụ ịhụ ihe ndị pụrụ ịdaba n'ime ndụ anyị anyị na-asị n'ọnọdụ ndị a kedu otu akparamagwa anyị na-adị olee otu anyị na-esi na-ahụ ihe ndị a anyị na-ahụ ha dịka ọnọdụ nke ga-adị naanị nwa mgbe ka anyị na-ahụ ha dị ka ọnọdụ nke bịara iwepụ anyị a na-eme ka anyị matasị na ọ dịghị ọnọdụ nke na-adịgide adịgide gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ọ bụrụ na ịtụkwasị Chineke obi ị ga-achọpụta na ọ dịghị ọnọdụ ọ bụla nke na-adịgide ọ dịghị nramahụ ọ bụla nke Chineke na-apụghị igbo ma o si aṅaa egbo mkpa ndị a ebe ọ bụ na anyị atụkwasịghị ya obi ebe ọ bụ na anyị amaghị onye ọ bụ ile anya ọ bụ ya bụ ihe na-eme n'etiti ndị Izrel ọ dịghị mgbe ndị Izrel tụkwasịrị Chineke obi n'agbanyeghị ihe niile nke Chineke na-eme n'iru ha bụ ihe ịrịba ama dị iche iche ndị a na-edu njem n'ọzara ọ dịghị mgbe agụ na-agụ ha aghara inye ha ihe oriri ma ọ bụrụ na ọ dị otu o si mee ya dị ka ihe kọrọ ha ụmụ Israel ekofu n'isi gị onwe gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nwere ebe mmiri na-agba n'ụlọ gị ọ bụ mgbe dum ka ị na-ekuta mmiri n'izu ahụ ihe ndị ahụ dum anyị chere dị mfe inweta ọ bụ mgbe dum ka anyị na-enweta ha o kwesịrị ka anyị mata sị na ọ dị mgbe ọ ga-adaba na ndụ ọnọdụ atụgharịa na ọnọdụ mụ na gị tụgharịa apụtaghị na onye kpọbatara anyị n'ụwa agbakọtawo anyị azụ ọ pụtaghị na ọ hapụla anyị ọ pụtaghị na ihe gbasara anyị anaghị emetụ ya n'obi ele anya mgbe ụfọdụ ya dị ka o oge ma ya bụrụ ịghọta otu mụ na gị si akpa agwa n'ọnọdụ dị ka nke a ọ bụrụ na anyị gụọ n'akwụkwọ ọnụọgụgụ isi iri abụọ amaokwu nke abụọ rue na nke anọ ọnụ ọgụgụ isi iri abụọ amaokwu nke abụọ rue na nke anọ ọ sị ma ọ dịghị mmiri nzukọ ahụ nwere ha wee kpọkọta onwe ha megide Moses megidekwa Erọn ndị Izrel wee soo Moses see okwu ha wee kwue si ọ ga-adị anyị mma ma a sị na anyị ekubiwo mgbe ụmụnne anyị kubiri n'iru Jehova ọ bụkwa n'ihi gịnị ka unu meworo mkpokọta Jehova ka ọ baa n'ọzara nke a ịnwụ n'ebe ahụ anyị onwe anyị na n'ụlọ anyị nke a ka ụmụ Izrel na-ajụ na Aaron ọ bụ gịnị kpatara unu ji akpọpụta nzukọ Chineke n'ọzara ka ha nwụọ ndị a si otu a na-akpa agwa ha maara na ọ dị onye dịka Chineke ha ekwere na Chineke ọ bụrụ na ha kwere na Chineke ha agaghị esi otu a kwuo okwu ha kwesịrị ịghọta na anya nsọ nke Chineke dị n'arụ ha ebe ọ bụ uwe ha yi iri afọ anọ ọ dịghị mgbe ọ dọkara ọ dịghị mgbe ha chọrọ ihe ha na-eyi n'ụkwụ ọ dịghị mgbe a na-enye ha ihe oriri ọ dịghị mgbe anwụ chagburu ha ọ dịghị mgbe oke oyi tụgburu ha ka anyị welata n'ụlọ gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ gịnị bụ ihe ndị ahụ pụrụ ime na ndụ gị ugbu a ga-ebido kwutọwọ Chineke atụmatụ ọma niile nke Chineke tọrọ maka gị ga-ewere ya mere ihe egwuregwu ọ bụ gịnị pụrụ ịkpata nke a n'ime ndụ gị ebee ka ị chere mkpa gị ga-esi wee bụrụ nke egboro ị tụkwasịrị Chineke obi ka tụkwasịrị obi n'onwe gị n'ike nke onye odudu nke na-achị obodo gị ka o mee ka ihe niile gaa nke ọma n'ike onyeisi nke nzukọ gị ka o kpee ekpere ka nrịrịa gị laa ka mkpa gị bụrụ nke egboro ma Chineke na-asị gị n'ụbọchị taa nwee anya nke na-ahụ ụzọ nwee ntị nke ịnụ ihe ọ bụrụ na mụ na gị malite ịkparịta ụka na ihe ndị a niile ga-abụ ihe ndị ewezụgaworo n'ihi na ị ga-ahụ ụzọ ị ga-esi wee leba ha anya aga m eduzi gị ụzọ ma ọ dịghị onye chọrọ iji okwu nke Chineke kpọrọ ihe ọ dị onye chọrọ ịghọta olu Chineke mgbe ọ na-akpọ ọ dị onye chọrọ ịmata mgbe Chineke na-atụzi aka gịnị kpatara anyị agaghị adaba na nramahụ gịnị kpatara anyị agaghị ahụ onwe anyị n'ọnọdụ ahụ nke anyị ga-asị ka anyị wepụ ndụ anyị ma ọ bụrụ na anyị tụkwasị onwe anyị obi na ọ dịkwa uru ndụ bara biko gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị na-atụgharị isiokwu a na-eṅomi ya ihe anyị na-achọ bụ ka agbata anyị na Chineke dị n'udo ka anyị na-abịa Chineke nso ka o wee nwee ike lụzue nkwa nke o kweworo n'ime anyị biko mgbe ị na-eme nke a ana m asị ka Chineke nọnyere gị gọzie gị duzie gị ụzọ mee ka ị mara n'ezie na ọ pụrụ igbo mkpa gị niile anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie eze nlewemchi ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 63 7224 070 63 7224 na ndụmọdụ nka anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com at gmail ma ọ bụ at yaho dot com awrnigeria at yahoo nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche

ka onye nwe m gọzie ma mee unu mma ndị Central District Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nke unu nyere anyị ka onye nwe m chekwa unu ka ịhụnanya ya bara unu ba n'aha Jizọs amen ihe gaziere gị nwa Chineke onye ọma gị onye na-ege ntị n'oge nke a amara Chineke gaa n'ihu na ị na-abara gị ụba ka ngọzi ya na-ezokwara gị dị ka mmiri anyị ekelela nna anyị nke eluigwe n'ihi o kwere ka ndị anyị fụọ n'oge a ịnụ okwu ya nke na-eduzi anyị na-agbakwa anyị ume ka anyị kpee ekpere ma gawakwa n'ihu onye nwe anyị onye hụrụ anyị n'anya onye nke na-ezute anyị na mgbe niile n'agbanyeghị adịghị ọcha anyị na-agazi agazi anyị gbaghara anyị mmehie anyị niile ndị anyị maara ndị anyị na-amaghị ndị anyị kwufutara na ndị anyị na-ekwufutaghị nwee iko n'ebe anyị nọ ma gbaghara anyị gwa anyị nrịrịa nke ime mmụọ na nke elu ahụ ma kwee mgbe anyị na-anụ okwu gị n'oge a ka ọ kpọrọ anyị bịa rue gị nso ma mee ka anyị na-akwado onwe anyị izute gị mgbe ị ga-apụta ihe na mbara igwe ojii n'aha Jizọs emen. anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ Luk isi iri amaokwu nke iri atọ na isii akwụkwọ Luk isi iri amaokwu nke iri atọ na isii ọ bụ onye n'ime mmadụ atọ a ka ị gosiri onwe ya ka onye agbata obi nke onye ahụ dabara n'etiti ndị ahụ napụnara mmadụ ihe isiokwu anyị n'oge a bụ onye bụ onye agbata obi m onye bụ onye agbata obi m ihe a bụ ajụjụ anyị na-ajụ anyị na-ajụkwa ya anyị ga na-ajụ ya onye bụ onye agbata obi m ọzịza ajụjụ a adịchaghị anya mana n'ihi aghọtaghị aghọta ọ bụ ya mere ọzịza ya ji na-adị anyị ike ọtụtụ mgbe ọ dịghị onye ịga eluigwe na-adịghị mkpa ọtụtụ mmadụ ịga eluigwe dị ha mkpa n'ihi na anyị bịala enye anya dịka ndị kwere n'okike anyị kwere sị na ọnọdụ anyị na-ahụ ugbu a n'ụwa abụghị ebumnobi Chineke mgbe o kere ụwa mana anyị kwekwara sị na Chineke abịala tọọ ụkpụrụ nke ime ka anyị legharịa n'ọnọdụ ọma nke ahụ o kere anyị dịka akwụkwọ mkpughe si mee ka ọ pụta ìhè na ebe anyị na-ele anya ya ugbu a ọnwụ agaghị dị ya nrịrị agaghị dị ya ihe obi mgbafu agaghị dị ya ihe ịta ikikere ezi agaghị dị ya ihe isi ike agaghị dị ya ihe niile gị dị ebe ahụ bụ sọ ihe ọma ihe ọma ihe ọma ihe ọma ọ bụ ya mere nwoke a n'ụbọchị anyị na-elenye anya ji bịa jụọ Chineke nke eluigwe bụ Jizọs si ya onye bụ onye agbata obi m ọ dị onye ovu n'obi dị ka azịza a si wee dị mana Jizọs agaghị ịza ya azịza onye agbata obi ya dị dịka ovu n'obi Jizọs mere ka ọ hụ onye agbata obi nke na o chetatụbeghị n'uche o chetatụbeghị onye agbata obi a n'uche n'ihi gịnị Jizọs kọrọ ya akụkọ nwoke na-emeje njem ya baa n'aka ndị omekome n'ụbọchị anyị taa aha bụ ndị oji egbe aga mgbe o ji baa n'aka ha ha anaracha ihe niile ọ bụrụ na ha nara ihe niile ha akụọ ya ọ dị ndụ ọnwụ ka mma nke mere na onye nchụaja gafetara hụ onye a ebe ọ dagburu dịka ozu nwụrụ anwụ mana ọ onye nchụaja si ụzọ ọzọ laa onye livai bịa hụkwa onye a ya esi ụzọ ọzọ fụọ ihe a bụ ndị elere anya mara okwu Chineke n'ezi okwu kwesịrị ịnọchite okwu Chineke mana ha emaghị ha akọtaghị onye agbata obi ha n'ihi gịnị ha chere na onye agbata obi ka anyị maara ya ewezụga ihe nke a Jizọs bịara zie ebe a onye obi m mgbe ụfọ bụ onye nne ji mụ na ya onye nwere ọbara m maọbụ onye mụ na ya si n'otu obodo. maọbụ onye mụ na ya bikọtara dịka obodo mepere emepe onye gị na ya bikọtara n'otu ebe ọ bụ onye a bụ onye m maara bụ onye agbata obi mgbe ụfọ nye ndị nwere ego maọbụ ndị ọgaranya onye agbata obi onye ọgaranya bụ onye ọgaranya ibe ya ihe a bụ ndị anyị hụrụ dịka ndị agbata obi ndị m nwere ike isi nyetụrụ m aka ha enyere m aka ha bịakwa ha sị m nyetụrụ ha aka ma enyere ha aka ndị a ka anyị ma na asị bụ ndị agbata obi mana Jizọs bịa bịa kpọrọ akọ na uche nwoke a bịa n'onye a onye Sameria bụ onye ekwenyere sị na ọ maghị Chineke ọ naghị eme ihe Chineke na-achọ ọ naghị aga n'ụzọ Chineke mana ya fụta hụ nwoke a ọ dịghị otu o si bụrụ ya na ya ọ bụghị ọbara ya ọ bụghị onye obodo ya ya na ya ebighị otu ebe ya ahụ na ọ nọ n'ihe ize ndụ a ya ihe o ji na-aga njem kụnye ya ndụ ọnwụ ka mma kama ọ ga-agafe dịka mmadụ abụọ ndị nke agafeworo ya kwụsị ịnyịnya ya hụdata bịa pagharịa nwoke ahụ na ọ ka na-ekute ume ya emesịtụ ya ahụ vuru ya gaa n'ụlọ ọgwụ sị ndị ụlọọgwụ biko unu lekọta nwoke anya na evu m n'obi na ọ bụ ndị omekome mere ihe a ego ole ka unu ga-ana ya kwunye ya sị aga m ebịagharị ihe ọ bụrụ unu mefuru aga m ịkwụcha ya unu Jizọs bịa jụọ onye jụrụ ya ajụjụ sị olee onye ọ dịghị ka ọ bụ onye agbata obi nwoke a ya sị ya na ọ bụ na onye mere ya ihe ọma onye nke ahụ lekọtara ya mgbe Jizọs ji sị ịzara nke ọma gịnị ka ọ na-atụrụ anyị aka ebe a na anyị kwesịrị ịhụ n'ụwa a n'oge nke a na onye agbata obi anyị bụ onye ahụ anyị na ya na-enwe mmerịkọta n'oge ọbụla anyị na-adị ndụ ị na-aba n'ụgbọala onye ahụ gị na ya na-abakọta n'ụgbọala aghọọla onye agbata obi gị ị na-aga ubi ị na-aga ahịa ndị ahụ gị na ha na-agaferịta n'ụzọ bụ onye agbata obi gịnị mere onye ajụjụ ajụ sị onye bụ onye agbata obi m n'ihi na Jizọs agwala ya sị ọ bụrụ na ị chọrọ ịga eluigwe gee ntị n'okwu Chineke niile gee ntị n'iwu ya mee ihe Chineke na-achọ ihe ọzọ bụ hụ onye agbata obi gị n'anya dịka ị hụrụ onwe gị hụ onye agbata obi gị n'anya dịka ịhụrụ onwe gị ya bịa ịchọ ịma onye bụ onye agbata obi ya n'ihi na ọ chọrọ ịga eluigwe ịhụ onye agbata obi anyị n'anya dabere na ị gaghị ime ya ihe ọjọọ ị gaghị iche echiche otu ị ga-esi zuo ya ohi ị gaghị iche echiche otu ị ga-esi mee ya nsị ị gaghị iche echiche otu ị ga-ezigharịsị ya nye ndị omekome ka ha gbufuo ya ị gaghị iche echiche otu ị ga-esi gaa mee ka ụzọ ya wee chie hụ onye agbata obi gị n'anya dịka ị hụrụ onwe gị ihe ahụ ị maa na na ị chọghị ka o rutere gị n'ihi ọ bụ ihe nramahụ ọ bụ ihe isi ike ọ bụ ihe ọjọọ nye gị ị gaghị ime ya nye onye agbata obi gị mgbe ahụ ka ị na-akwado onwe gị dịka nwa chineke ọ bụ ihe Jizọs ziri onye a n'ihi onye chọrọ ịga eluigwe ò anya gburugburu ya lenye n'etiti onye agbata obi ya ị na aga n'ụzọ gị mechie anya n'ihi o metaghị gị gị mee ihe ị chọ̀rọ̀ ọ bụ eziokwu na ndị omekome èmeekwala n'ụbọchị taa ka ihe ize ndụ dị na dịka akụkọ à a kọ̀rọ̀ n'akwụkwọ nsọ sì dị mana anyị amara na nke ọma na mgbe ọbụla mmụọ nsọ Chineke na-edu gị ịhụ ọnọdụ nke na-abụghị ọnọdụ aghụghọ ị e ga echọfụta mmụọ Chineke ga-ekpughere gị ya n'ihi o weela anya na ọtụtụ ndị mmadụ nwere ike ịbịa n'ụbọchị taa ha sị abụ m onye ije nyere m aka ka m hie n'ụlọ gị tupu chi na-efo ha emeghị ha arụ niile dị iche iche mere na otu mgbe ndị mmadụ na-atụ ụjọ ịsị e anyị agaghị ime nke a maọbụ nke ọzọ mana otu eziokwu fụtara ìhè bụ anyị ga-abụ ndị ga na-enwe elekere anya ị na-enyere ndị agbata obi anyị aka ọka nke ndị ahụ anyị amaghị ọ bụghị ndị anyị maara ọ bụghị ndị anyị bụ n'uche na anyị ga-enweta amara n'ebe ha nọ ndị ahụ bụkwa ndị agbata obi anyị ya wee gaa anya n'ụbọchị taa na ọ dị ụzọ ndị agbata obi atọ na-adị mgbe niile nke a bụ onye gị na ya nwere otu ọbara nke a bụ onye gị na ya si n'otu obodo nke a bụ onye ị na-agafe n'ụzọ ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi ndị agbata obi ka i mere ka ha gbaa anyị gburugburu nye anyị izu na nghọta anyị na ha ga-eji na-ebi n'udo tinyekwa mmụọ gị n'ime anyị ma napụta ndị agbata obi anyị n'aka ihe ize ndụ niile n'ụzọ niile n'aha Jizọs ezi onye Igbo ọma na-ege ntị obi m jupụtara n'ọṅụ n'ozi ọma nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị were obi anyị chee echiche mara onye agbata obi anyị bụ imeela onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka ịhụnanya Chineke na amara ya na ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen onye nwe anyị anyị na-enyefekwa ndị gere oziọma nke taa n'aka gị ka ị wee gọzie mmadụ niile n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 07063637224 mara na ị nwere ike ige Ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo